ụmụnne m ndị Igbo ndewonu agụghị ụzọ agụghị ọnụ anọkọdue were alia n'udene atọtue ngịga ọ bụ na ịbụ onye Igbo na ihe ndị Igbo na-eme na-amasị gị kpụchara m ntị maka na ebe nwata na-ebe akwa atụ aka nne ya anọghị ya nna ya ga-anọdị ya okwu mbụrụ maka gịnị kedu ka isi were akọwalụ ụmụ gị asụsụ gị kedu ka isi were akụziri ihe inu Igbo maka na inu Igbo bụ mmanụ nri ndị Igbo ji were eri okwu maka na ọ na a na-ezikọ nwata ikpo mkpume a na-ezikọ ya awọ n'ihi na ikpo mkpume na awọ rinne nke ukwuu ụnụ n'anya ihe gbasatara asụsụ Igbo oge enu bụ ana oge ọ na-abụ e ọgbakọ ewere inu were eri okwu maka na ofeke mmadụ agaghị ama mgbe ekere nke ụkwa ọ na-ewute m nke ukwuu na ịbịa n'ọgbakọ ebe ndị okenye nọ ịfụ nwata ọ bata ebe ahụ o were inu o wee na ekwugasi ụdị okwu dị òmìmì ndị okenye èna-ène e anya maka na ha aghọtarọ̀ amaghị ebe nwata na-atụ ya bụ aka ụmụnne m ka esi ama onye igbo bụ abịa n'ọgbakọ tupu obinite ikwu okwu ọ inu one ma one ọnya bụ ndị okenye nwere ọgụgụ isi na amamife asị ya nwa m kwadowe ọ nna gị mụrụ gị okwu chakwara ya bụ okwu o were inu igbo wee mechie ya jee chọwara m akwụkwọ edere inu igbo ọ ga-ekwe gị mme ha fee ya ụmụ gị ka ha na-agụrụ ilu Igbo mụtakwanụ ya maka na ọ bụrụ na achọ okenye afụlọ ọkwa ụmụ gị ka ọ na-echere maka na ikwu amarọ ọ bụ ibe ihe m ji ekwu ihe bụ ọkwa mmiri ka a na-ama maka ozuzo unu n'anya asụsụ Igbo na-anazi anya ọ bụrụ na ọ ji ekwe mme kọwakwara ha ihe gbasara ifo mana ụnụ anya n'ụwa onye ọbụla na-agbasozi ego akụ na ụba ha echefuzie ihe anyị kwesịrị ime ọnya ka ndị be anyị si na ọkụkọ ahafu mma buru ihe tụkwuwarụ ite unu ahafugo ike nyụrụ ahụ wee jekere isi mkpọ ụmụnne m ndị Igbo a sị onye a gwara kwe afọ ọzọ akwakwa ya ka anyị ji n'oge wee chụwa anya bụ ewu ojii tupu chi na chi a na-eji iji wee mechie okwu a ọ bụrụ na ịbụ onye Igbo kara arụ ruo onwe gị ụka jee ebe a na-eme ihe nkọwa ndị Igbo maọbụ ihe ejije maọbụ onye ọbụla na-eme nkụzi ji asụsụ akpaala okwu na inu Igbo were akọwa okwu niile ọ na-ekwu ọ ga-ekwe gị mmụta ọtụtụ imerime ndị be anyị ụfọdụ nwere ike ha amakwanụ ka esi were agụpụta ihe ede n'akwụkwọ n'asụsụ Igbo ụfọdụ ọ ga-ekwe ha nghọta na ọ bụrụ na mmadụ a na-akọwa ya bụ ife nke ịtọ dị n'ime ya bụ na ịnụ ya bụ ozi a biko ka ụmụnne gị ka obe be ajụla onye na-ekwunu aka bụ nwanne gị bụ Maazị UC mee ngwa ngwa gaa na my two page ka ị were anya gị gbaara onwe gị ihe nkiri asị m ụnyaahụ na ngwọ na nke bụ nkwụ na abịa ka e